wetara unu ozi n'okwu nke ikoro ndị mụ na fanọ tata bụ maazị ejike ọbasi maazị oke ụkọchukwu mụnwa bụzi maazị keke ọdaluga anyị bụ ndị igbo american heritage foundation anyị bụ ndị nọ na mba amerịka wee na-ezitere ụlọ ozi a dịka igbo si ekwu na mgbe ikoro kpọrọ n'ọdike ka a na-akpọzu oge ụfọdụ a na-asị kedu ife ikoro na-akpọ ikoro na-akpọ igbo kunie na agwụ nọ n'akịrịka tata anyị ga-etinyekwa ọnụ n'ọtụtụ ife ebe na-emetụta ndụ ndị igbo n'ebe ọbụla fabi anyị wetara ụlọ ozi na izu gara aga bụ ụbọchị nke a na-elote ụbọchị eh, arọ iri ise e, eji ọgụ ji bee ya bụ ọgụ naijiria na biafra anyị nọ na-ajụ ajụjụ afọ si ọgụ obego tata ndị mụ na afa nọ na mkpali ogbugbu a ga-ejikọ nwayọ wee tọtuo onye bụ ngịga gee ntị kpọọ ndị nọ nso ka ha tinye ntị maka na nkata a ga-akpata bụ nke onye ọbụla nwere ike itinye nwa ọnụ inwe ike ọ bụrụ na ị na-enene anyị na fesbuk ije ebe a na-eme a na inwe ike ịtụnye ọnụ denye ajụjụ ma kwuo ife dị n'obi maka na uche bụ akpa onye pụta ọnyalụ nke ee onye amarọ idezie anyị nwe amara ife niile kama na eh, a sị na igonyefu ka o sikwu ka ọ ga-esi ghọta eh, ndị be anyị daalụnụ ee eh, maazị ị ga-etinye ọnụ n'okwu a agha ka anyị anyị jụrụ n'izu na-aga sị obego anyị ajụpụ ajụpụ afọ o nwere nnukwu ife melụ n'ala Igbo bụ ọtụtụ n'ime unu ga-ama maka ya bụ maka ọnọdụ ụmụnne anyị ndị nọ n'Imo steeti nọ n'elu kịta ọ bụ ife a ga-etinye ọnụ na ya wee na-ajụ ajụjụ na-asị arụọbego arụ ndewo ndewo maazị Odeluga ee ọ dị mma na a ga-akpa nkata maka n'izu gara aga a na-ekwu okwu anyị na-atụle ọtụtụ omume e na-eme n'ala Igbo ndị Igbo na-emesa onwe ha nwekwa omume ndị Igbo na ndị agbata obi ha otu anyị na ndị agbata obi anyị ji emekọ na-eji ma agha obele obere n'eziokwu obere n'obi ụfọdụ obehụ n'obi ndị ọzọ ọ dị mma na ihe mere n'imo steeti ka ewere ihe lelee nkata a na-akpa maka emere elekshọn n'imo dịka otu eji mekwe na steeti ndị ọzọ nọ na Naịjirịa ka m bụrụ ụzọ kwuo ya anyị amarala na elekshọn wụ elekshọn wụ sọ e, onye ihe machiri ya ya mee elekshọn a na-ezu ezu a e, na-ego vootu a na-eme ihe niile a na-eme n'elekshọn elekshọn anyị kwere kama mgbe ndị e, ọzụzụ ọchịchị zọchara apụtara asị lekwa onye meririnụ onye meriri meririnụ abaala n'ọkwa na-achị ndị na emerihu ewepụ ya na ndị ọkaikpe ekpele nke mbụ onye asị meriri wo ihe dị ọha si achịwa kpee nke abụọ asị ihe dị ọha ya chịwa eburuzie ya gaa na nke ọkaikpe nke ukwu n'ala ebe ahụ chief justice naijiria na ndị otu ya atọtụzie ngịga si ihe dị ọha rituo hope ụzọ dị mma wuo onye gbara last na elekshọn emere eme ya rigorozie chịwa n'eziokwu ọtụtụ ndị Igbo ọwụkwa naanị ndị Imo ọtụtụ ndị Igbo obi adịghị ha mma obi adịghị ha mma n'uche m ọgwụcha maka na ọgwụcha maka na e, na-achụpụrụ ihe dị ọha maka na anyị ma na ndị ndọrọ ndọrọ ọchịchị onye ọbụla na-eme ihe o nwere ike ime ka ọ chịa kama ihe na-ewute ndị Igbo wụ na dịka nkata a na-akpakwa ọkwa ndị mba ga-abịa gwa ndị Igbo onye ga-achị ha ọ ya bụ ihe na-ewute ndị Igbo ka mapụgodi ebe a n'ọnụ ụlọ ga-atụnye na ya mm. maazị oke kedu ibe inwe ike ikwu okwu um, ife ahụ ebe ọ bụ na agha ebego arọ iri ise gara aga ọ bụrụ na agha ebego n'eziokwu o kwesịrị ka ndị mmadụ nọrụzie na ya aga n'iru na-akwado ka a ga-esi wee na-eme ka obodo gaa n'iru mana akụkọ aka na-akọ ife anyị na-anụ weta ife ojiweta mee ife ịma maka ihe suprim kọt mere gosi na agha aka na aga maka na ọ bụrụ na ndị mmadụ siri mekwe onye ga-ata onye anyị rọpụtara ịchị anyị onye ọzọ pụtasị mba na ọ bụrụ ihu n'ukwu ọ pụtara na ọ bụrụ ọnụnwa ji aka na arọta ndị ga-achụ n'ihe onye mbụ kwuru ihe maazị ọbasi kwuru ndị be anyị so uh, kpata nkụ arụrụ maka ọ bụrụ na ya anya etinyere uchu etu esi eme elekshọn na ọ bụrụ si kwube si nụba na ọ bụrụ na na-eme elekshọn etu esi kwesị ime ọ bụrụ na anyị na-achị onwe anyị ma ọ na anyị na-arọpụta ndị ga-achị anyị etu anyị si kwesị ime ya ihe ahụrụ ihe a ga na-adọ ndọrọndọrọ ya bụrụzie bupụrụ ndị mba ka ha gwa anyị onye onye ha che ekwesịrị ime ka ọ chịba anyị hmm. mana ewepụ nke ahụ n'aka na ndị suprim kọt disaidị na onye ha chọpụta onye ha onye bịakwute ha bịakwute ikpe bụ onye wid inegodo anya na etu ha si wee kpe nya m ikpe nke ndị mmadụ na-egosi mụnwa ga-asị n'uche nke aka m n'eziokwu na ha nwere ike bụ na nwere usoro ha so mana amamihe kọrọ ya n'ibe ahụ ha pụta ka m hapụ ya etu a maka na ife a na-ekwu bụ na eme nwatakịrị mere ibe ife megburu mma bụ ife ga-asọ ọtụtụ mmadụ maka na ị na-anya na etufasi wee rụọ ụlọ afọ ọ dabasịrị nwoke nwanne anyị nwoke bụ hope jekwuburu fa were asị na onwe mmejọ emejọrọ ya o nwere onye na-aga atụ ya ụta maka na ọ kwesịrị ime na ụdị ọchịchị gọọmenti anyị nwere nkịta. kama na elụzila ebe afọ ọ dịka o nwezi ife ọzọ arazi ebe a bịara mebezi ife mm, abụrụ ya maka na ọ bụrụ ka iwu obodo si adị so nwoke si na ọ nwere ndị tụrụ vootu na polin steshọn 366 na agụrụ agụ ya chọọ ka agụọ ndị afọ ndị bụ ndị so wee mee ife elekshọn afọ na-asị na ndị afọ na fanenesilo eh, vootu vato na ọ dụrọ mma fa anabatara ya ewee bụrụ vootu bụ ilu ndị uwe ojii ọnwụ mazi na ndị uwe ojii abụ ndị agha etụkwasị obi na baanyị ọ bụrụfa nji nya bụ ife ụfa bụrụzie bịa n'ụlọ ikpe ndị suprim kọt wee sị ha na ọ bụrụ dịtọ 366 fanyekwe 368 388 polin steshọn nọmba niile dị na ya ilu ho genye na mmadụ ole asịzi o ji wee meli ife niile bụ vootu niile atụ n'Imo karị ndị etiri n'akwụkwọ bụ ndị nwe ike ịtụ vootu anya dị ka ebe ụmụazị na-akpọrọ ya ogu ọdụrọ ka ibe ike ya mere ọ bụrụ na ike na ọ nwere ụdị atụmatụ ebe a chọrọ na ọ dị ka achọrịrị ka onye APC bụrụ onye ga-achị so na ife niile Igbo bụ saanụ anya mmiri maka na ọ nwee ife na-emenụ ife bụ na ụbọchị a na okolocha na anapụrụ ya ike ije sineti ife niile nọ n'Igbo pụta n'ụzọ na-amanye elu na-agba egwu ụfọdụ na aṅụrị ya dị iche maka na <laughs> akwụkwọ nsọ anyị na-agụsi na na mgbe onye eziokwu ma onye ezi omume na-achị n'obodo si obodo eme gịnị aṅụrị ya mana gị bụ nwoke kịta o so na ndị bụ ndị <laughs> na-represent n'Igbo na sineti unu bịa mgbe ife niile ọgụkọba ajụjụ dịlụ ndị Igbo dịlụ ndị Igbo bụ ikenye ọnọzụkọ n'ụlọ anyị enwere ike ikwu ife na-emebe anyị ọdụm nka nke afọ nke ahụ bụ nnukwu okwu dịlụ Igbo itinye ọnụ n'okwu ikwu ana m echeta na ebe ịkpọrọ akwụkwọ nsọ ana m echeta na jizọs na akwụkwọ nsọ si na onye ozizi onye ziri ezi ada ka onye ziri ya hmm. mana n'Imo steeti tata onye anyị si na anyị zije karịziri ndị zijere maka ndị zijere na-asị kedu onye ziri gị ọ bụrụ na ha na-amanye elu na striti na-agba egwu na ọ nọrọzi ya mana emechakwa ọ bụ onye maka asị na-anọchite ha ife ọ na nsogbu dị ife na-ewute mgbe niile anyị na-ekwu ugwu na ọ dịzie ka na ndị ndị a na-anọchite anya ha ndị mmadụ nya ndị nwe gọọmenti onwe ha enwere ike enwere ụzọ ọzọ ha nwere ike isi wee jee ka emee nya ka edozie e ife mebi ebe ọ bụ na ụzọ dị mma nwanne anyị nwoke nwere ike ije suprim kọt suprim kọt asị n'eziokwu na ife o wetara gosiri na akọ na akọ dolu ha anya wee ha anya ime imegharị ife kedu ka ndị imo steeti ga-esi wee mee nke ha ka ha wee jekwazie ka kọt megharịkwa ife e mere maka na ọ bụrụ ife ha ka na-eme o nwere etu enwere ike isi wee mee etu ahụ ee eh, <laughs> ka m tụnye ọnụ n'okwu a ịma nkata a dị e, e, e ọtụtụ ụzọ ị e ga-echile ya anya nke mbụ bụ ka m bido na ihe ikpeazụ Supreme Court kwuo ha ekwubiele enwezighị onye ọbụla nọ ha n'elu nwere ike imegha ihe ha kwuru kama Justice Oputa one of the aga sirios asị enwego na Naịjirịa o meghere ọnụ kwuo ya na ọ dị mkpa na onye ọbụla bụ onye ọkaikpe nọ na Supreme Court ga-ewere nwayọọ saa anya mmiri n'ihe ọ na-ekwu and ọ bụrụ na imeghe ọnụ kwuo ihe na-ejighị eji ga meghaa ya n'ihi na ọ ka mma na ịpụtara si he emejọla mgbaghara na lekwa eziokwu kama karịa na ikpuchidere arụrụ ala eh, ya gawazie so enwe ndị ga-emeghe ọkwa suprim kọt ahụ kama hmm. hapụgodu ndị suprim kọt maka na anyị niile ewu ndị naijiria ihe anyị na-akpa akwama ndị igbo agha obele akwa nkata na-akpa anyị ghọtara ihe na-eme maka na ndị igbo rukwe taa e, ọchịchị anyị adịghị anyị nwa n'aka ọganihu anyị adịghị anyị n'aka ndụ anyị dị adịghị anyị n'aka na ebe mụnwa na-atụnye anya abụghị ebe ahụ nọ na anyị nwawụzikwenu ndị Igbo maka ndị Igbo tụrụ ilu si onye a jụrụ ajụ anaghị ajụ onwe ya ndị Imo maka anọ m na-elele eh, eh, eh, ọtụtụ ndị mmadụ gbakọrọ n'ihu Hope Uzodimma kwere ukwe nwere ọṅụ na-aga enwekwa ihe ọjọọ ọgwụ unu nwere ike ị na-agbasa na-aṅụrị ọṅụ Hope Uzodimma ọ bụrụkwa na ibe riri ọ bụrụ na ga-achị chịwa ọ bụghị ya na-ese maka anyị nwa ọ bụghị ndọrọ ndọrọ ọchịchị bụ ebe uche anyị nọ kama ihe anyị na-ekwu ugwu hope ụzọ dị mma ọ bụrụ na ndị awụsa tinyere gị na ọchịchị egwu ị na-agba kedu onye na-egbu opie mm-hmm. ị na-anọchite anya ndị Igbo ka ị na-anọchite anya ndị ndị awụsa maka na ọ bụrụ na ndị Igbo etorube mgbe ha ga-enwe ike ịhọpụta onye ga-achị ha elekwe na ihe anyị kwụrụ na-ekwu okwu ma emeriele ma emeribe mhm. agha obele ma agha ebebe n'ọya wụ ebe ọ mkpọrọgwụ okwu a na agba nkata taa ihe a mere n'Imo steeti ele ihe ọ na-akụziri anyị bụ ndị Igbo maka ọ bụghị naanị Imo ọ bụghị naanị Imo mhm. a sị ofu aka rụta mmanụ ezuo ndị ọzọ ka e na-eme n'Imo ndị Anambra na ha arụ anyị anya ndị Abịa na ha arụ anyị anya ebe onye onye ọbụla amarala maka o teela ọ na-ewute ndị Igbo na oruo mgbe ọbụla ndọrọndọrọ ọchịchị ruru gị hụ ndị ndị ndị e, e, politishans anyị onye gbara ya agawa buru Ghana must go back gbawa lawa Abuja maka na ọ na Abuja ka esi ekwu otu esi achị ala Igbo nọọ ya wee ebe uche m nọ n'ihe a ele mgbe ndị Igbo ga-apụta sị onye na nke ya onye na nke ya hapụ na ka anyị họọ ndị ga-achị anyị mm-hmm. maọbụ ọnwa ebe na-emenụ ike ga-apụtanụ mee ka igbo si eme maka a sị na dike emeghị ka o ji bụrụ dike ọkwọtago eburu ya ama nna ya na okoti emere nke o ji bụ okoti ụmụazị ekpolu ya n'ọkọchị kpolu ya n'udu mmiri maka na ife na-eme kịta bụ ọnụka ọgwụgwọ omeka ịtọrọ dịka a na-emezi emegidezi eme ihe ndị a n'anya mana nke ka nke bụ na ilezi anya ka ndị be anyị si akpa agba na-asị mmadụ ọfọzikwala n'ime na ndị ya bụ ndị kwụkwọ ihe dị ọra mma n'azụ ịgbakwulu hope ụzọ dị mma ya bụ n'ụdị na onye gị egbu igu na ogosi na ndị na-achị anyị bụ onye bụ ji ebu igu ka egwu na-eso so ọ na-abụzi ya ndị na-achị anyị na mmadụ adịziba n'ime ile ọkata kwuru nwoke mgbakọta osi na ebe ya kwudosi ike mana ọ bụ osi na nke ọgbaga na nka onwezi ebe ọbụla tata ọ bụ PDP echi SDP nwanne echi TTP nwanne APC nke ọbụla ebe ọ dị ka na-ebugharị ego paga anyị achọzi ndị ndị afọ Igbo ha eji anya saa anya mmiri wee rọba tụtụkọba ndị ahụ n'ụfụ kịta bụ ndị na-akpọ ụdị agwa abụrụ ndị kwesịrị na achị na ndị maka na oge elugo ka <laughs> a sị na na um, nwata agadi nwaanyị daa nda ada na-abụ agụ ife oburu ụba ọnụ ụwa na agụ ife igbo n'ụkpa mana um, agbakọ ọjọọ aha a na-ede n'ụbọchị maka na um, ndụ dị anyị ga-akwụkwọ ife ya eme n'Imo steeti malụ ma ọ bụ ezigbo ife ka ọ bụ ajọ ife na-eme mana onye ọbụla ka ekwucha ụmụaka ndịpụta na mbala na-eme protest na-aga ngagharị iwe achadịsikwa mma kama na ehm, nke ka mkpa bụ onye ọbụla gba mbọ fụ na ndị niile anọchite anya anyị na unu ma ebe fapụ ma na fapụ ka wee ife ọzọ ndị fanafapụ maka ọ bụrụ na ọ pati ka fa na-eso kara iso ife ndị obodo chọrọ unu ewepụta kpazi ọbịara gị iji okwu n'ọnụ maka na ọ ihe ọzọ bụkwa ihe mwute e, ndị ọkaikpe suprim kọt asụ akọbeghị ha n'ọnụ ndị meriri elekshọn n'okpuru pati ndị ọzọ na-abụghị APC nke hụrụ ya na-agbapụzi na-agbaba APC ọ pụtara nụ pati iji zụọ elekshọn ikwenyeghụ na ha onye họpụtara ikwenyeghụ na ha na ihe ị nọwụ na ka ijide ọchịchị ọya wụna ọya ga-egosikwa gị na ọchịchị ala Igbo bụkwa ikekete erie rukwe taa enweghị onye na-aba ebe ahụ ka ọ chọọ ọdịmma ndị Igbo so ndị na-aṅụrị na onye a meriri ma onye a meriri otu n'obi m ọ gbasaghị m onye meririnụ ajụjụ m na-ajụ ndị Imo and eh, by extension Igbo niile mmiri ọ na-agbapụ unu unu enwere ọkụ ụzọ unu elee ka esi hafa ndị nkụzi a na-akwụ ụnụ ụgwọ Imo steeti unu na Rochas girichala gịnị elee ihe fọrọ unu n'ahụ ọ bụrụ na a sị na eh, onye obu na-atụ okpurukpu ijiri ụjọ o ruole mgbe onye ọbụla ga-asa anya onye ọbụla na-abata ọchịchị lee n'anya maka unu tinye onye ezigbo ọchịchị obodo adịrị ụnụ mma atagbuo ndị Igbo ahụhụ ụnụ na-ata 80% of it bụ ụmụnne unu na-ebo unu ibu karịrị ụnụ mgbe onye na-achịnụ a ga na azụ ọchịchị a na-eme ụnụ a na-agba n'aṅụ lee n'anya mara especially ebe ndị House of Rep nọ chọọ na representative ga akwudoro unu maka representative ghọtara na e, ọrụ ya wee hụ na ndị be ha e, e, ihe ọma na-abịara ha ihe ọ ga na-echewu ele otu m ga-esi mee ka ihe ọma bịara m ama m ma isi na one party mafee to another party mafee to n'uche m it does not danger confidence in any form any shape or form ị na-ekwu na ọ dị mma ka anụ ọbụla mara ụdị anụ ọbụ ka ma na ọwa anụ ufe ka ọwa anụ ọnụ ala mhm. ọ bụrụ ife tata echi gbaba na nwanne echi nọ n'ime mmiri mana nke ife nke aghọta bụ n'ife ikwuru bụ na enwere ike ọ bụ anyị ma na agha ilo akpụ akwụsịrị agha ilo ebibe mana ọ mhm. bụgodị na ya bụ agha ilo ebigo ị na-akọwa na anyị nwere agha ụlọ ya kwesịrị ịgbachibido ime ka ndị mmadụ ghọta na agha dị n'ụlọ ka nkụ maka na onye ọkụ na-agbabi ya anaghị achụ ka anyị rapụ ya bụ ịchụ oke chekọtagoro onwe anyị maka na ebido n'ụlọ wee dị mma wee pụba ilo hmm. ife bụ na anyị ga-ebido kịta gbaba kedu ka anyị ga-esi wee dozie ebe anyị maka ilo maka ọkụ maka mmiri kekwanụ maka ụmụ ụnụ ha nwere ọrụ ha nwere ọrụ maka aka eke echi ga-adịrị ha ọ bụrụ na ibie tata ọ dịghị gị mmata kedu ka echi ga-adị ọ bụrụ na anyị na-eme ka ebe ibe ndụ taa na ebe izie ndụ amalife a ga-eme echi echi ebegokwa egbugo anyị ga-ebido tata bido tata kpawa maka echi maka ọnkụ onye kpa na ọkọchị ka ọ ga-anya n'udu mmiri nyanwụ mmiri a na-ama ọkụ ya abịawago ka ezi ife anyị ga-ebịa otu ife ife a na-egosi na anyị ka na-achọ ụdị ndị anyị chọrọ ga achọ Igbo apụtabeghị ife anyị nwere kịta bụ akpata eke ka anọ ya ọ nwere nke ị ga-asị o nwoke na ebe ọkwụ na ebe eji mara ya na ife ọkwụ tata ịkpọkwa echi ọ na-ekwu ofufe a mba ọ pụta ọ na-agacha asị na politishan politishan abụrụ e, does not make you the politician does not make you a leader ana igbo nwere ndị chigburufa dịka emaya ọkpara mmadụ dịka ibiamfa mbọ ọ nọdụ mmadụ ga-abụ ọsị ụkwụrụ ịkwụrụ ọ sịrị ụgbaba ịgbaba anyị nwezi ụdị ndị a ya na kịta na ọtụtụ ndị na-ege anyị ntị ọ bụrụ na ịbụ nne na nna zụba ụmụ unu kaba mmalite bụ na mmadụ na-ewepụta onwe wee jeela obodo ozi anụ ọ na-ejela obodo ozi ojii ga-adị nwa mmụọ mma nwa mmadụ mma mana kịta ife niile a bụ ka ọ baa na aba oge ụfọdụ anyị nwa na-akpọ kwulikwuli solufa ebe akụ na ya aga ebe akụ na-aga ọfụ ya n'ọdụ ka a na-egwu egwu maka ọnwa efu ndị nọfụ na-agba egwu nwee ndị na-akwadobe kọtikọl na agha eje nnọọ ka afụkwanye gọvanọ ka e mee ya maka etu chineke si wee zọpụta echi ifu kịta ọga n'ụka olue ọtụ mma hopu ụzọ dị mma ọ na-atụ mma mma n'ụlọ ụka na ejelie vootu karịa ndị niile <laughs> denyela afụfa na-akwa ịtụ vootu nwoke o nwere kwa ụdị ife a ga-enye mmadụ ọ bụrụ ife fere isi ihe akpị aka maka na ọ bụrụ na suprim kọt bụ suprim kọt ụdị nke na-arụ olu dịka mmadụ maka asị mba na ife niile emere na elekshọn ike na ọ ga n'anya ka emegharịa ya ndị niile zọrọ ọchịchị a ha ya ka amazi ya mbe na abụ nke nwoke ka agbalụ ndị obodo kwune mana unu bịawelụ onye unu nyere gọvanọ onwere pati afọ enwere ofu onye na enọchi anya na steeti asembli ọ bịa nwere onye n'imefa nwee ike ịnọ na House of eh, Federal haus. gosi na ike na obodo akwadoro kwadoro ya bụ eh, ụdị ndị ọchịchị afọ nọ ebe a mana serapụ ife afọ niile maka na anyị na anya n'iru bụ na afụ na ịzụ anụ igbo bụ na anyị ga-achị aka bido kịta wee chọba mmadụ na mmadụ anọzi pịba aka pịba aka pịba aka ka ma na onwe nwoke maọbụ nwaanyị a ga-apịta igbo nwere ike iji wee jee wee gaa n'iru ndị nwere ike ịbịa kwalite etu igbo ọgwụgwọ ka ọ ra n'ọnụ enwe ihe m chọrọ ịrụtụ aka maka na e, e, e, ihe a oke kwuru ọ dị mma ka ewegatukwuo onye n'ihu hmm? a na-eme ọcha gbute ọcha ha ogbute ka erie taa erie ya taa taa o ruzie echi ihe mere ya mee ledala anya ịpụọ Lagos otu a ka ndị Igbo na-enugharị imeghe shọpụ n'ụtụtụ na mgbede ndị nwe obodo ọsọ ha ha kwatuo shọpụ gị ịga nke a nwụrụ gị ime nke ejide gị eme anara gị a na-ekwu okwu ịla krismas eh, checkpoint ga-eshi legos Lagos to eh, eh, Bridgehead ma ndị nọbụ mbụ ma evri onye uwe ojii ọbụla agaghị aga mapụ chekpoint ọ ego ndị Igbo ka a na-eri enwe ihe mere na Eh, eh, eh, Saudi Arabia ma ọ na ebe ọbụla ndị Muslim na-eme egbuo ndị Igbo n'ugwu Awụsa ebe niile dị Igbo ọnụ ka eji achụ aja oge na-eteghị aka nwa nwa nwa anyị Nnamdi kano pụtara bido kwunyewe okwu kpalitere obi ụmụazị ụmụaji apụta na-eso nke nke i kwuru achọghị ịnụ n'ọkpasọ nke ọ na-ekwu ọtụtụ ndị tolitere ndị ebiri anyị na-asị ha ụmụaji amakwaghị ihe ha ta fụọnụ eleghị onye na-akpọ ha aha legodo onwe ya anya maka omume omume nne na nna mgbe ụmụaji pụtara ha ahụghị ụzọ eji akpa nri ahụhụ ebe ha ga-aṅụ mmiri dewe ikwu ebe ọbụla ha nọ ihe chiere ha ike otu na atụghị ha anya kedu ihe ị chọrọ ka ha mee maka everything has consequences ọ ya bụ ihe a na-ekwu okwu ya tata maka na azọọla ndọrọ ndọrọ ọchịchị taa hope mm. imeriele congratulations unless ma ndị supreme court eh, ha decide ilegharị ihe anya oke ịbanye n'Imo steeti ebe ihe ga-emere ndị Imo ọwụnụ ịzọrọ ọchịchị ọwụghị ebe o biri nọ ị ga-achịkwa ndị mochi ahụ ọfụma ka a ga-agakwa kewe ego maka na akụkọ a na-anụ ndị niile na-abịa agbanye gị izu kịta ọtụtụ n'ime akwa ndị ochi niile ahụ gbudara imo n'ala ịbala n'ọchịchị ị ga-achịkwa ngị nwa na onwe gị nwe ihe dị ọha ịbatala asịla gị na ị ga-arịtu ọtụtụ ndị imo ṅụrịrị gị mgbe ị batara kwado gị mgbe ị batara kwe na ihe ị na-eme dị mma mgbe ị batara ọ bụrụ na ndị ọkaikpe were magomago chụpụ gị ị na-alaga mechie ụzọ ndị hapụkwara gịnị ka ị chọrọ ka ha mee it is still your responsibility ịga nwee a viable opposition ịhụ na ihe niile na-eme n'Imo kwesịrị ekwesị ọ bụghị ka o si eme ka ọ nọọ onye onye bute onye ọbụla lakpụzie onye e, e, den ndị ndị niile e, na enweghị ha okwu n'obodo ihe mere ha sọrị so ọtụtụ ihe dị ọtụtụ ihe dị a ga-atụnye ọnụ n'ihe a mana ka anyị tọn tụgharịa ebe ọzọ enwe ihe ile dị anya ọtụtụ anyị niile na-anụ maka nsogbu e na-enwe Oteele teela okwu fulani herdsmen fulani herdsmen boko haram asịkwa asị hụ ịga n'ugwu awụsa middle nsogbu ịnụ na-egburu ndị a taa egbuo ndị echi egbuo ndị a nwanne echi egburula batakwa ala Igbo eh, gọvanọ Enugu steeti agala n'obechaa akwa eh, eh, gakwa gakwuru onye ọchịchị na lakpuo ihe na-ebe a na-ebe legodu ka ndị agbata obi anyị bụ ndị Yoruba chibili si ozuole anyị ga-achọ ka anyị ga-esi chekwaa onwe anyị achọpụtara na weda ma ha nọ apc pdp wdp ihe ọbụla ị kpọrọ ha ha ekwekọrịtala nọ ihe dịịrị yoruba mma ha agbakọọla ọnụ nye nwa mmamịrị ala ekwe ka ọ na ha gba ụfụfụ ndị igbo ihe ọ ga-emeli n'ala igbo ajụjụ m chọrọ ịjụ maazị ma ala ọnụ na nke a hmm, biko ife ndị agbata obi anyị ndị yoruba mere gosi na eziokwu enweghị ụsa eziokwu na anyị nwere nsogbu n'ala na ndị na-achị efi ma ndị na-aghọrị anyị si na-efi ka ha na-achị ji aghụghọ na-abata na-egbusisi ndị mmadụ ka ọ na-eme na mbụ onye gọvanọ nọ bụ ụzọ yoruba bụ ụzọ kwuolizi ịchịrịkwa efi ga-abata na bịa onye chịrị bata na steeti ya ihe a merụ gị na-amala na-ekwe na-ekwusi ike ịbụrụ mgbe fedral gọọmenti na-enye ya nsogbu mana ndị anyị na ha bi ndị nọ n'ala Igbo ikwuona na onye Enugu kpachara nkata enye e ya mma ya kredit na ọkpalụ nkata ka o ozi ka o si kwu obere akwa o mee na Anambra steeti onye nke na-achị Anambra steeti kwesie ike pụta na tv na onyoko na-agwa anyị sị na ya na ha akpawa na ọ bụrụ na ha gbuo gị maọbụ onye be gị ha kwụọ gị ụgwọ igbu efi ha ịkwụọ ha ụgwọ ọ wee bụrụ na efi na mmadụ n'ihe ihe times mmadụ ka a ga-ejikwa ụgwọ efi onye akwụrụ ụgwọ ya nwụrụ anwụ ọ ga-ebiri etu ahụ ka a ga-esikwa echekwa omena nke ebonyi ugboro one ka egbugoro ndị ebonyi ka a na-asụ ha ka akwụ bụrụ ndị si na-efi ka ha na-achụ ndị bi na ana ha na-agwa anyị na ụfọdụ adịghị enwezi ike ije n'ubi ha jitere aka maka na ndị na-achị efi ebe ha a nke anyị ihe ndị a yoruba na-eme na-egosiri na o wutere ha na na-egbu ndị nke ha and ọ bụrụ na osisi lụọ gị n'anya ugboro one ị nwere ife a ga-eme ya maka ọ bụrụ na agbara ụzọ were mgba ọma echi ife a ha wepụtara ebe a ga mgba ọ na-echetara m mgbe na Anambra steeti enwere ndị isi a ndị amakokwe ndị a na-ekwe ka mmadụ gụọ mmiri tọba iko o nwere mgbe Anambra steeti kpọrọ ndị a na-akpọ Bakassi eziokwu na m akwụnyere na ya maka ọjọọ ngo mana ka steeti fụ na ihe a ekwere na fedral a na-enye aka steeti mere ife ha kwesịrị ime a na-anụ akụkọ ahụ na Anambra steeti taa ada anụzi ya maka onye ọbụla ghọta na o nwekwanụ ka esi onwe ka esi agwa onye ọya ife anyị kwesịrị ịghọta n'ife ụmụnne anyị ndị yoruba na-eme bụ na anyị kwesịrị ịghọta na ha na-achọ ka ọ dị mma ka ọdịmma ahụ gbasara mmadụ niile ha achọghị ka ọdịmma dị na be ha onye bụrụ ife ọjọọ pụta ọ bụrụ n'ezi mana ọ bụrụ na iburu ya pụta ha chụpụ gị ụdị ihe a ka anyị kwesịrị ụdị ihe a ka anyị kwesịrị ị na-eme ọ kwesịrị emeziasị na onye a na-ekwu maka ọgwụ bụ APC maọbụ na ọ na-ekwu maka na Imo steeti maọbụ na ọ na-ekwu maka na osi itoolu oge elugo eziokwu anyị ekwesịrị inwe ụsa hmm, maka <clears throat> ịma na bụ mmadụ ime ife o kwesịrị ime maka na ndị na-achị achị bụ ndị gọvanọ ka ọ dị ịfụ n'obodo bi n'udo ị na-anya ụmụnne anyị ndị ugwu kamgbe ndị ọcha tupu ndị ọcha abịa ndị isi bụ ndị emi na-enwe ndị ndu ndị amị na ndị polisi na-eso ha fa aga ewere ịnyịnya wee na-esogharịa bụrụ egbe ma ọ bụrụ ụta ma ọ bụrụ ube ya bụ ụdị local security apparatus fanwelu was never dismantled even after colonial rule fanesi akpọba ha hisba ya bụ ndị ụfọdụ asịrị na religious police uh, fanwa mesịa uh, si mba na ga na-ekpe ikpe kpee ya na sharia ife ji na-alụtụsị ife ndị aka bụ na nkụ dị na mba na-eghele mba nri ma nke bụ ọdịbendị deliva fanwa jidesie ihe nke fe ike pụta na ba agasa nke anyị maka obodo ọbụla na-eche onwe nche gboo onye ọ bụla maka ha emegide ha si ahazi beba so na ụmụnne anyị ndị nọ ndị agbata obi anyị nọ na ebe ọdịda anyanwụ enego anya fụ na na-abụ <laughs> na akịrịka ma wee ji gbaa izu dịka maazị ọbasi eh, ọ bụrụ onye mgbe ba ji gbanye m izu gbasịa anya m izu kechie ya mana fa ebupụtara anya ife ọ dịka onye esi fanche niile onye onye ifo owelu okoye akụpe si na ebe a ka anyị kwụ eh, maka na okoti emeghị o ji bụrụ okoti ụmụaka ikporo ya n'ọkọchị kporo ya n'udu mmiri igbo n'ọkwa na-ajụ na oyi anyị ga-anọ na mmiri nchaba anyị anya ma ọ na-emeli oh, nwa anwụna nwa anwụna maka na ife na-eme dịka maazị okesikwu ka a na-eme ife niile a na-eme n'ala igbo na-egbu ụmụ mmadụ na-atụ onwere ụdị alụ ndị afụ kwụsị na ha na-achị atụrụ ma na-achị na ma amerụba anyị o nwere ebe ndị steeti asembli anyị onwego ndị baa mbasị ka ala ghara ịfụziri ife ebe a dịka nwoke ekiti sikwu onye nwere mmadụ ọbịa nnụba agwa unu e nwere mmadụ ndị niile anụ nwere ndụrụsị mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ maka onye na-abụ onye eti na ọchịchị o nwere ife na ikike ị nwere otu ofu ife a sị na-eji wee establish gọọmenti are established to defend the rights of the people and the life is to that right the right to life and, and uh, liberty anyị so na onye akwụdoro onye anọrọ wee soro chekwaa obodo mana ịnọzie ọtụtụ ife emego na ala Igbo anyịfụ ọya bụ a na-ejosi ego obego ilota mgbe o mere Enugu na gọvanọ nọ na-akpa oku asị atụsi kpọkpọ onwedo egere ntị ndị agbata obi anyị akwa na fanọ nwere onwe ha eh, so n'ọchị chichi afụ a na-achị mana taa nega anya fụ na ya bụ mmiri na elu so atụọla ọmalụ ọmalụ na ọkịta ka ọ dịla igbo maka na oge ụfọdụ anyị nwe n'ọlụ na-eme n'ise ọrụ ọ nakwa ka a na-akwado ịnụ ọgụ na nne m ochie na-asị na ụsa achakwa akwụ ke mgbe fachabala akwụ imetụla ike ndị igbo na-eme a na-eme efu ụdị nwa ụdị nwa Ọkpụ ya si kpokọkwa ya ọnụ marụkwọ ka esi mee ya ka ewere ya wee chekwaba anyị ịma na uche m ihe dị iche na ihe a niile democracy allows for people to have independent thought and actually challenge and you know boundaries because the constitution still guarantees that the chief security officer of the state is the governor And that's the argument they are making. And no orange men who navigated iwu Nigeria. So they've opened the door for everybody to do something by themselves. Restructuring our vehicle. ihe n'uche m a ịma na ihe dị iche ihe ka dị iche n'ihe a niile wụ na ndị yoruba ma ebe ha na-aga ha ma anyị nọ ebe a lekwa ebe anyị chọrọ ịnọ echi ma ị nọ apc pdp pyp gwee ihe ọbụla ị chọrọ kpọọ onwe gị lekwa ebe anyị na-aga anyị nwabụ ndị igbo anyị nwere ike ikwu ihe ahụ enweela ọtụtụ ndị chọrọ ka e nwee ihe ga-achịkọta igbo niile rukwe taa e nwere ndị na-akpa nkata na-akpasi ike maka ọganihu igbo na-awụghị ihe ga-awụ imo ma anambra ma abịa ma ebonyi ma delta ma rivers nọ ihe ọbụla bụla kpọrọ onwe ha Igbo ka achịkọta ya ọnụ nyụọ mmamịrị ahụ ka ọ gbaa ụfụfụ ụfọdụ dị eh, eh, dịka eh, maazị ọkaigbo si kwu n'izu gara aga a na-ekwu okwu ịrụrụ ewe arụọla echi Port Harcourt chi Kano pụọ Lagos gebe gbarapụ ala Igbo mhm. enwele ndị Igbo lere anya sị anyị niile gbakọta ọnụ anyị nwere ike ịrụ rel ga-achịkọta igbo niile ma hapụgodu ndị ndị ọzọ maka na enwebe mgbe igbo ndị igbo anaghị ayọ ayụyọ hapụzie nnọọ na ama amarụ merenụ ile anya e, ọtụtụ oge a na e, models of development nke ndị ugwu na ndị agbata obi anyị ebe ọbụla ha igbo wụkwanụ ịgba mbọ mgbe ọkpara nọ n'ọchịchị ọwụhụ unu weta gọọmenti enyere aka arụọ emezie imo steeti airport federal ọ tụnyere ya ego arụhụ ya ụgbọ ọnaghị efe ebe ahụ ruo taa ọkwa ndị igbo rụrụ ihe m na-ekwu ihe agwụ na ọtụtụ ihe anyị nwere ike imere onwe anyị iberibe eji eme onye a jikwa zọta ọchịchị onye azọta ha ọchịchị onye agwa onye Anambra onye agwa onye Imo onye Abịa onye nke na onye ọ na adọchighị Igbo azụ ọ na adọchighị Igbo azụ maka mgbe mgbe ọkpara chịrị ọ chịrị Igbo niile ma tinyere ndị agbata obi anyị former Eastern Nigeria ka agha bere enwere Anambra na Imo abụọ ee Imo steeti a na Abịa maka ịgụọ Imo gị ịgụọ Abịa eche m ọ steeti abụọ na ebe ndị Igbo bi kachala azụ na ihe otu ọbụla isi le ya anya eh, developmentally they are the worst but this is the same place Mbakwe chere mm-hmm. anyị ma ihe Mbakwe debere na former Imo and Abia mm-hmm. ihe m na-atụnye ọnụ ihe m na-ekwu ihe a bụ na alachigatakwa ebe nkata bido Imo steeti ma ihe dị ọha ma ọ bụ eh, Hope mma. ma orubedile ọkọrọcha alachighatara ọ bụrụ na ndị imo ma ihe wụ ihe kwesịrị ka emere imo unu ebido n'ụtụtụ ọmasị ya onye na-arịgoro ebe ahụ ya rigoro asị ya lekwe mkpa anyị o kwesịghị na gọvanọ ga-apụta mee ihe masịrị ya ịpụta gị rụọ statu ị na-akpụ ị na-akpụ ị na-akpụ mmadụ ma ekwubeghị ndị nkụzi ụgwọ maka nkịtị ya gbara ha n'uche m onye ole mgbe ndị niile bụ ihe Igbo na-anụ ọkụ n'obi ga-abịa dịka ndị senek eh, ọ senedek ọ ihe ọbụla ha kpọrọ onwe ha kịta na-achọ ime dụnyere ha ukwu si weta lekwa ihe Igbo kwesịrị ime ka emeghe ala Igbo ka ọrụ dị ka ụmụazị nwee ọrụ ka ọganihu dị ebe nkata anyị kwesịrị ị na-aga kịta ọ ya wụ omume ndị e merigoro ọ ndị lụchara agha gabiga ya maka na n'Igbo si na nke iru ụka eh. sirapụzi ọ bụla nwụ ka anyị bidozie chụba anya bụ ewu ojii ka chi dị tupu chi eh, maka na eleghị anya ọdịmeta eh, aka ọlụkwa mgbe a ga-achọkwakwa ndị ọzọ ga-achị ọmata aka ọkịta oh, ka Igbo ga-eji kwado mana ofufe ịlụtụrụ aka oge ụfọdụ na-ajụ ajụjụ na-asị onye bere anyị Igbo siba kedu ife unu chọrọ ka ife Igbo chọrọ ọ na-atị ya ya o kwesịrị nwata ọbụla ekwụsị n'ala Igbo si ya ka ife Igbo chọrọ mbọ ịtọ ịnọ ise ọnwa onye bịa be anyị na-asị na ya chọkwa ka e atụghị eh, gold ka ya soro na ndị ga-achị obodo asị ya nwoke ka ife ị ga-eme na ofu mbọ ịtọ ịnọ ise okwe ọ bụrụ na okwe dana asịa nwoke ngwaba ọ bụrụkwa ọba onye ọbụla anaba ụla n'ọbụ eteta ụla na-asị kedu ife ọ na-eme maka ofu mbọ ịtọ ịnọ ise maka na ọ bụrụ sọ si isi abaa anụ ọchịchị nọọ agbadị ya ọkụ na-asị ya nwoke na na anyị na-enekwaghị anya ka ama ka isi alụ maka na ọ bụrụ na ịlụtara na ya afụzi na ọ nwere onye ga-akwado n'ọzọ ma kịta onye baa ọ dịka o na onye nke anyị ị na-asị na onye nke unu ndị ọzọzi ọba abụrụ m igbo ndị ọzọ bụrụ igbo o nwe ike jee dozie ebe nna ya wee kọlụta ụba bie ike beghị dị n'ụzọ kọlụta afọ ise nwee aṅụrị na-asị mba na ọ onwe mana echi ịpụta ụlọ ọgwụ niile ọ pịtọgo unu akwụkwọ niile o mebie ụmụ nke gosi akwụkwọ owere ọkpa si chọba m sahara desert ọ ga-akrọs ọnwụzie n'ime ịbịakwa ozu mana gị na onye nke anyị na-achị mana onye nke unu ebukọla ife niile iji lụọ ọrụ n'ala Igbo saa n'anya ife ikwuru dị mma maazị odeluga ịsị na ọ ga-adị mma ka ebido kịta chọwa ewu ojii tupu chi ejie etu mụnwa si eche chi eji ma iwo chi ọbụbọ dịkwa nso enyiderozi e ịchọrọ ewu ojii ife anyị niile wụ lampụ na ọkụ onye <laughs> maka chi ejie na ewu ojii amafụzie na ọ bụ na agbanyere ọkụ mana ọkụ a ga-agbanye wuo anyị ma iteta n'ụla maka ọ bụrụ na anyị dine ka anyị dị na-eche na ife niile dị mma ma ọ bụ na onye nke a mecha anya pụta ọ pụtazi onye nke ya abanye ma ọ bụ anyị emepụta sistem na anyị maka olu tata ma ọ bụ na anyị maka mm. ọ ga-egbu ichi ka arapụ onye anya megheje ka o si emeghe ka ọ na-emegheri ka ọ na-emebisi ife niile eziokwu ụzọ esi eje ọnịcha ka nkụ mana ụzọ onye ahụ nọ ọ bụrụ na ọ kpodoro isi na nke na-eje owere anyị nwa na-asị ije ọnịcha isikwazi ụzọ owere chigata ka ịbịaba ebe ụzọ esi eje ọnịcha o terele gị aka ọ dị mma na anyị bidoro kịta ife maazị odeluga kwuru nwa kwadoro rinne bụ na anyị kwesịrị ịbụ ife anyị chọrọ anyị kwesịrị ịma onye ha dị malụ etu ha si wee kwụrụ malụ nke bụ ụzọ malụ nke nwere isi malụ nke ọ ga-awa anyị bụrụ ụzọ yọọ e anyị bụrụ ụzọ kwuo wee kwube nke na-eso ya ka ọ gharazi ịbụ onye si ebe ọ pụta ọsị anyị nọ naija briji ka anyị chọrọ nke bụọ onye ọzọ apụta si anyị mba n'okporo ụzọ a si ebe anyị wee jebe Legọs onye ọzọ apụta si anyị mba na ọka jeri na naija ee e, ife onye ọbụla kwesịrị ịchọ ọgwụgodi njikọta na ezinụlọ ya anyị kwesịrị dịka maazị ọbasi ịma na onye igbo bụ onye igbo na nwanne gị bụ nwanne gị n'ọbara kpọkụọ karịa mmiri maka ọ bụrụ na anyị mara etu aha anyị bi n'udo na ibi n'udo weta ndị agbata obi anyị adị mana ọ bụrụ na agha ka dị n'ime ụlọ ọ ga-eji bi n'igbo maka ọ bụrụ na ya mara mma n'ime ụlọ ịpụ ezi ihe ọsọkwa gị yiri ọ ga-adị ka ite ite lipstik n'ezi ada o nwere onye kwu na ọta njela ahịa ewuzi ifọta njela ahụ ewuzi ụnụ ụmụ nwaanyị ozikọ anya ifele adịrọzi ọ bụrụ na anyị nwee ifele dozie ebe anyị ọta ma ọ na-ewu ma na ọ dị egwu o onye ọ gbasara mana anyị dozie ebe anyị dozie ime ụlọ onye sizie na ezibata n'anya n'ime ụlọ fụka ọ dị ọmanụ ka ọ ga-esi banye gị nkata mana ọ bụrụ na anyị kọntinu na-akpọ ọba anyị mkpọkọrọ ejide ya na-ekpo afịbịa ịhụlanụ na nkata akpawa ya ya atọwa atọ ọ dịka ụra ekwewe hmm. oge anyị na ha eru maazị odeluga onye chọkwara ịtụnye ọnụ n'okwu anyị na-ata elee otu ọ ga-esi tụnye ọnụ maka ihe a bụ nkata ọ bụghị anyị abịahụ ịgwa igbo ihe ha ga-eme ọ nkata ka anyị na-akpa ka anyị niile gbakọta ọnụ mara ihe a ga-eme ka ọ dịrị igbo mma hmm. Hmm. onwe onye chọọ iso na nkata ma ị na-enenie na Facebook ma ị na-enenie na YouTube inwe ike kụọrọ anyị email info at igbo heritage dot org ọ ebe ị na-enenie na Facebook inwe ike jee na kọmentị wee jụọ ajụjụ ma ọ ọnụ n'okwu baa mba ma echere baa mba nsogbu okwu igbo si na n'uche bụ akpa onye bịa okolo nke maka onye ọbụla bụ ma ọ bịa ikwe ka ọ raghị mana onye amarọ ibezie ọ kwere ka igbo ji wee na-aga n'iru maka na ịkpa ụgbụgbọ dị mkpa ya bụ robust debate public debate bụ ife igbo ji aga n'iru ya bụ achịkwasịa ya enwere gbaa izu wee kechie na ozi a zigara ụmụnne inwe ike izigakwala ndị ọzọ bụ ndị gị enyi na fesbuk ọ bụkwa na Twitter ka onye ọbụla nwere ike akpa ya bụ nkata ee atụ na egwu nọọsọ na Igbo ka anyị na-asụ na ya ara asụ oyibo n'ike na ndị ma ga-anụ ya ndị China a na-akpa n'oyibo ọ na Mandarin na asụsụ beva ka ha na-agba izu nke a bụ ikoro ebe Igbo na-agba izu ee mm. eh, n'izu ụka na-abịanụ ọkụrụ fraịde ọbụla anyị na-anụ ya ị ga-anụkwa ọnụ anyị na iteta ụla n'ala Igbo n'isi ụtụtụ satọde Igbo mma mmanụ ya dịla unu mma ndewo